AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrịghị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary nwanyị lowrence ka gị na ya na-anọkọ ndewo udo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ka onye nwe m gọzie gị ka onye nwe m duwe gị ọ ga-agaziri gị anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu nke anyị na-eleba anya dị ka ntụgharị uche anyị n'izu a asị wee dị bụ nke na-asị nkọcha jeremaya isi iri na asaa amaokwu nke ise ruo na nke isii na ndụ ndị mmadụ nkọcha jeremaya isi iri na asaa malite na amaokwu nke ise ruo na nke isii na ndụ ndị mmadụ gị onye mụ na ya na-atụgharị uche anyị na-achọ ime ka o doo anya sị na nkọcha nke Chineke kọchara onye ahụ nke na-atụkwasị obi ya na mmadụ nke na-adabere n'ikike nke ya onwe ya nke na-esi n'ebe Chineke nọ wezụga onwe ya na-alụ ọlụ n'ime ndị mmadụ n'ụbọchị taa ma ọ na-alụ ọlụ karịa otu anyị si wee na-ahụ ya ile anya ga hụ na ọ bụ otu n'ime ihe ndị anyị na-enwebeghị ike ịghọta nke ọma nke na-akpata o ji bụrụ n'ụlọ nzukọ anyị dị iche iche a na-enwe nramahụ ya dịka ọ bụ n'ike Chineke adịkwaghị ya ya dịka ọ bụkwaghị Chineke ka anyị na-akpọku mgbe ụfọdụ anyị a na-eche ya ọkwa taa a sị ka ebu ọnụ ebukwara m ọnụ mpaghara nke akwụkwọ nsọ ahụ asị ka agụ agụkwara m ya enwere m okwukwe ana m ekpe ekpere m ọ bụ gịnị kpatara nramahụ ndị a achọghị ịpụ lee anya sitere na mgbe ochie ọ dị ọgbakọ ọbụla nke a na-akpọ aha Chineke amaara m na mgbe m na-ekwu ya otu a ịghọtara na ọ bụ ọgbakọ dị iche iche ụlọ ụka dị iche iche ndị si na ha kwekwara na nke ndị a sị na ha kwere na nke ọgbakọ ndị a dị iche iche na ihe niile ha na-eme na ike niile a na-enweta na ha ihe ndị a gị onye mụ na ya na-atụgharị uche dị ka ndị nke kwere na jizọs kraịst ndị nke kpebiworo iso ụzọ chineke ikike niile a na-enweta n'ebe ndị a bụ nke dabere na amara na ikike nke Chineke site n'ike nke mmụọ nsọ ọ bụ ebe a ka ọ bụrụ na ọ dị onye chọtaworo enyemaka ọ bụrụ na ọ dị onye chọtaworo amara ihe ndị a niile bụ ihe ndị nke si n'aka Chineke wee na-abịa ọ dịghị ebe ọzọ ị nwere ike ịnweta ụdị amara na ikike nke dị otu a n'ihi mgbe ahụ a pụrụ ịsị na anya ndị mmadụ lara n'ụzọ nke chineke karịa n'ụzọ ndị nke ọzọ a na-ele anya ya maọbụ ihe a na-ahụ n'ụlọ ọgbakọ anyị na-ezukọ n'ọgwụgwụ izu niile mana ụbọchị taa gịnị na-eme ọtụtụ ọgbakọ ndị a niile na ọtụtụ ndị mmadụ adịkwaghị onye ji amara nke chineke kpọrọ ihe ọ dịkwaghị onye dabere na ikike nke mmụọ nsọ ọ dịkwaghị onye dabere n'obi ebere nke chineke onye ọ bụla ga-adabere na ihe o nwere ike imepụta na onwe ya nke bụ ịtụkwasị obi na mmadụ ịtụkwasị obi n'ike nke aka ha bụ ikike nke anụ arụ ọ pụrụ ịbụ na ndị aghọtaghị ma n'ezie ana m achọ ime ka anyị mata n'ụbọchị taa sị na obi ndị mmadụ apụọla na ihe Chineke nwere ike imere ha ma laa na ihe ha nwere ike imere onwe ha obi ha ahapụla Chineke ike chineke ọ ga-esi aṅaa lụọ ọlụ n'ime nzukọ n'ihi na ndị ahụwo onwe ha dịka ndị nweworo mmụta n'ogo dị elu bụkwara ndị a na-asọpụrụ ndị wuliworo onwe ha elu n'ogo nke ịkwanyere ha ùgwù n'ihi na na-ahụ ha dịka ndị nke na-eduzi atụrụ nke chineke ma ọ bụghị ọtụtụ mmadụ maara sị na amara nke chineke adịkwaghị ya nke mere ka ndị dị otu a bụrụ ndị wetaworo nkọcha nye onwe ha bụrụ ndị wetaworo onwe ha na ọchịchịrị nke ahụkwaghị ụzọ na amara nke Chineke ọ bụ ya kpatara ị na-ele anya na ụfọdụ ọgbakọ ndị a ga-ahụ na ihe ndị a kwere ewerewo ohere n'ime ha karịa ịchọ ntụziaka na mkpughe nke Chineke ị ga-achọpụta na mmụta ha n'ogo dị elu emee na ọ dịkwaghị onye na-eleba anya na otu a ga-esi wee bie ndụ akparamagwa nke pụrụ ime ka udo na-achị nke pụrụ ịdọrọ mkpụrụ obi anyị ruo Chineke nso ọ bụ ihe ndị a kpatara echiche obi nke mmadụ ji mechie anya ya ịhụ ụzọ n'amara nke Chineke ọ bụ ihe ndị a kpatara mgbe a hụrụ na ụzọ agaghị aga ha ebido asị n'izu a a ga-ebu ọnụ otu izu asị n'izu nke ọzọ a ga-enwe ntụte nke ime mmụọ asị n'izu ọzọ na ihe a ga-eme ebe ekpere ihe ndị a dum ha na-eme bụ ịchọ ụzọ ịhụ na ọgbakọ ha abụghị nke dara pịarị ma ihe ndị a na-ewere ohere ikike nke mmụọ nsọ n'ime nzukọ ndị a ebe ọ bụ ewere ezi obi gaa gaa hụ ike nke Chineke n'ọlụ ọ bụ ihe ndị a bụ ihe kpatara ebe eji nka okwu na-eme ka ikike nke Chineke bụrụ ihe a na-enwetakwa n'ọgbakọ ndị a niile n'ihi na echiche nke obi ha emechiwo ha anya ndị a bụrụ ndị na-amakwaghị na onye ọ bụla nke ya na chineke na-emekọ ihe bụ onye kwesịrị na-aga njem n'okwukwe n'ihi nke a ka eji na-ahụ ịgbaso ụkpụrụ nke iwu karịa ịhụnanya nke chineke chọrọ ka ọ dị n'etiti anyị n'etiti anyị na ya onwe ya nraba ahụ ndị a niile gị onye mụ na ya na-atụgharị uche bụ nke ndị mmadụ na-achọghị ịghọta ma ọ bụ oke nramahụ nye anyị niile nye ọgbakọ anyị nye ebe niile nke anyị nwetara onwe anyị were mmadụ dochie n'ọnọdụ ahụ nke Chineke hapụrụ naanị onye nwe anyị bụ Jizọs Kraịst gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọsi gị ike laghachi azụ gụgharịa akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke ise na nke isii were ya hazitu ndụ gị mara ma ọ dị ihe ị nwere ike imere onwe gị ka anyị na-aga n'iru na ntụgharị uche ndị a ana m arịọ amara nke Chineke ka ọ dịrị gị dịrị m onwe m mee ka anyị ghọta isiokwu a ọ ga-agaziri gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị onye ọma na-ege ntị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ na arigiria at yahoo dot arigiria at yahoo dot maọbụ ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot ezi enyi m ọma na-ege nti mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche

ihe ihe ihe ihe niile ihe niile ọma ike n'ọnwanụ ihe niile ihe niile n'ọnwanụ ihe niile ihe niile ihe niile ihe niile ihe ọma ike unu agbala unu agbala ibu ihe efu unu agbala ihe efu unu

Ị ịbụ ihe efu unu agbala n'ọnwa anọ ihe niile n'ọnwa anọ ihe niile zere ihe ọma ike n'ọnwa anọ ihe niile n'ọnwa ihe niile ihe niile n'ọnwa ọnụ ihe niile ihe niile ji ihe ọma ike n'ọnụ n'ọnwa ihe niile n'ọnwa anụ ihe niile unu akpọla unu akpọla ịbama ihe efu ihe efu n'ọnwa anụ ihe niile onwe ọnụ na ihe ndị enyi anyị ọma ndị Zion Heralds anyị ekelela unu na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ka Chineke nọnyere unu ka ngọzi ya bara unu ba n'aha Jizọs amen ezi enyi m ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu gị na-anụ olu onye mgbasa ozi gị onye ọma na-ege ntị ka anyị chekwutara gị na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo n'ọnwayọ ka nwa Chineke nye anyị ozi ọma nke pụrụ iche ihe gara gị n'ihu gị onye ọma na-ege m ntị n'oge a ka mara Chineke bara gị ọba n'ụbọchị taa dịka ị na-anụ olu m tupu anyị aga n'ihu n'ihe anyị nwere ka anyị kpee ekpere nara ike n'aka onye na-enye anyị ike ezi Chineke anyị onye hụrụ anyị n'anya ekele na otuto dịrị gị n'ihi ịdị mma gị imeela n'ihi ndụ na ahụike n'ihe oriri ka ị na-enye anyị gbaghara anyị adịghị ọcha na-agazi agazi anyị dịka anyị na-aga ịnụ okwu gị n'oge a nye anyị mmụọ gị ịghọta okwu gị ma bie ndụ dịka ị na-achọ n'aha jizọs emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke ise akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke ise ọ si otu a mụ onwe m bụ osisi vaịn ahụ unu onwe unu bụ alaka nke m onye na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya onye ahụ ga-amị mkpụrụ rie nne n'ihi na unu apụghị ime ihe ọbụla ma mụ onwe m anọghị ya isiokwu anyị n'ụbọchị taa bụ ị nweghị ike ma ewezụga m ị nweghị ike ma ewezuga m dịka anyị na-ele anya na ndụ onye kpọrọ onwe ya onye na-eso ụzọ kraịst ma ọ bụ onye kristian anyị na-ele ya anya site n'ihe ịma nke osisi ọtụtụ n'ime anyị bụ ndị ọrụ ubi ọtụtụ n'ime anyị abụghị ndị ọrụ ubi mana anyị na-ahụ osisi dịka osisi kwụrụ ọ na-enweta ihe site na mgbọrọgwụ ya ọ bụ ihe o ji too ya bịa nwee alaka site na alaka ya ahụ ka mkpụrụ ya ga-esi pụta n'ihi mmehie site n'okike anyị bụ ndị sitere n'ebe Chineke nọ mgbe mmehie bịakwara Jizọs bịara gbapụta anyị ime ka anyị bie ndụ dị mma site n'ime ya n'ihi ya ka anyị na-ahụta onwe anyị n'ime Jizọs dịka osisi Jizọs bụ ihe na-amịtara anyị ihe niile anyị ga-eji dị mma dịka alaka osisi alaka osisi anyị bụ dabere na site n'ihe anyị nwetara na jizọs ka anyị onwe anyị ga-eji ma mma nke anyị site n'ihe anyị nwetara na jizọs ka anyị onwe anyị ga-eji rijuo afọ mefụta ezi mkpụrụ n'ihi ya ka anyị na-ele anya na ndụ nke ezi omume ezi omume anyị niile dabere n'ike anyị nwetara site n'ebe jizọs na onwe ya nọ n'onwe anyị n'ime gị onwe gị n'ike gị onwe gị ị nweghị ike ime ezi omume mụ onwe m enweghị ike ime ezi omume na bụ mgbe anyị na-anọ n'ime jizọs mgbe anyị na-adabere n'okwu jizọs mgbe anyị na-ele anya na nduzi ya niile dịka osisi dị ị gaa n'ọhịa ma ọ bụ ile anya gburugburu ụlọ gị ọ bụrụ na ị nwere osisi ebe ahụ gaa gbajifụta alaka ya lee ma alaka ya ahụ a ga-afụ ndụ ka ọ fọzie nke ịmị mkpụrụ ọ bụrụkwa na ọ bụ nke na-amị mkpụrụ gbajie osisi ahụ ya na mkpụrụ ahụ dị ya lee ma mkpụrụ ahụ a ga-afụ ndụ ma osisi ahụ kwa ịgbajifuru ọ ga-afụ ndụ ọ bụ ya bụ ihe jizọs na-eme ka owe anyị anya na ọ dịghị ihe ọ bụla anyị nwere ike imeta dịka ndụ ezi omume si dị na-abụ ma anyị dabere na ya ihe nke a na-egosipụta bụ dịka anyị na-ebi ndụ nke ezi omume akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke asatọ na-eme ka anyị mara na ọ na-egosi ebube Chineke otu a ka a na-esi achọpụta ịdị mma Chineke n'ime anyị n'ihi dịka ụmụ Chineke ọ dịghị ihe ọzọ a ga-eji mara na anyị bụ ụmụ Chineke ọ dịghị ihe ọzọ ga-eme anyị abụrụ ọdịiche n'ime ụwa a ma ọ bụrụ na anyị anaghị egosipụta ya site na mkpụrụ anyị na-amịpụta iji mee ka obodo anyị dị mma iji mee ka ezinụlọ anyị dị mma iji mee ka ebe anyị na-arụ ọrụ dị mma ebe ọ bụla hụrụ anyị ka a na-ele anya ka anyị mịpụta mkpụrụ a n'ihi na ọ bụ mkpụrụ iji jee ozi ọ bụghị mkpụrụ ihe ịrịba ama ọ bụ mkpụrụ nke iji jee ozi onye ọbụla kpọrọ onwe ya nwa Chineke ga-enwerịrị ya ọ ga-amịpụtarịrị ya n'ihi na mgbe ahụ ka a ga-eji marasị ee na anyị na-anọgidesi ike n'ime chineke ọ dị otu ihe jizọs mere ka o wee anya ebe ahụ ọ sị mgbe ị na-anọgidesi ike n'ime m mgbe mụ na gị na-anọgidesi ike n'ime jizọs ọ bụ mgbe mkpụrụ a gị inwe ike na-afụta kefụtara na ma anyị anọgidesighị ike n'ime jizọs anyị agaghị eme mkpụrụ a ọlụọma ndị a niile ihe ndị a niile na-ebuli aha chineke elu na-egosi ebube chineke n'ime ụwa n'ihe o kere eke ma anyị ike n'ime jizọs ọ gaghị efụta ọ bụ ya bụ ihe anyị ji na-elenye ya anya na-ahụ ịdị mma ọ dị mgbe anyị na-egosipụta ịdị mma dị otu a ka anyị ga-abụ ụmụ chineke ọ dị mma ọ dịkwa mfe ịgagharị n'etiti ndị kpọrọ onwe ha ụmụ chineke mana anaghị ezo ya ezo bụ ihe nlụpụta nke mkpụrụ anyị ọ bụ ya bụ ọdịiche nke dị n'ihi onye ọbụla kpọrọ onwe ya nwa chineke na-anaghị amịpụta mkpụrụ a dị ka ọ dị n'akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke asatọ ọ dị ihe ka fọrọ ọ naghị egosi ebube chineke ọ bụ eziokwu na ọ bụghị ọlụ anyị ka anyị ji abụ ụmụ chineke mana ọlụọma anyị nke anyị na-ekwu okwu ya dabere n'ige chineke ntị ọ na-afụta dịka onye kwere na chineke ọ naghị afụta iji kwado anyị isi e onye a bụ nwa chineke kama ọ na afụta onye hụrụ anyị ya ele anya sị a n'ihi na ọ dịghị mfe nye onye na-ekweghị na chineke nye onye na-ekweghị na jizọs nye onye na-ewerichaghị onwe ya nye jizọs dịka alaka anyị ga-anọ n'ime jizọs mgbe niile ile anya otu ahụ alaka osisi si dị n'osisi ahụ ọ bụ otu o kwesịrị ịdị ị na-ehi ụra ị na-aga ije ebe ọ bụla ị nọ ị kwesịrị ịnọ gị na mmụọ chineke ya na-eduzi gị ọlụ ndị a niile mkpụrụ ndị a niile a na-afụta echefula dịka anyị were ya n'ihe ọgụgụ nke dị n'akwụkwọ Jọn isi iri na ise amaokwu nke ise ọ sị ị nweghị ike ime ihe ọ bụla ewezụga m matu isi iri abụọ na anọ amaokwu nke iri abụọ na anọ o mekwara ka anyị mara otu aka ahụ na ezi mkpụrụ osisi dị ajọ mkpụrụ osisi dị mana dịka anyị na-atụgharị uche n'ụbọchị taa ọ na-eme ka anyị mara na anyị kwesịrị ịbụ ezi mkpụrụ osisi nke ga-amị mkpụrụ ọma ka chineke nọnyere gị mgbe ị na-amị mkpụrụ ọma dịka ezi mkpụrụ osisi ka anyị kpee ekpere nna anyị nke eluigwe ọ masịrị anyị site na amara gị ịnọgidesi ike n'ime gị ka anyị wee mịa mkpụrụ ọma mezuoro anyị nke a ma nara otuto n'aha jizọs bụ onye gbapụtara anyị chineke ekwuwo okwu na ọ nweghị ihe anyị pụrụ ime n'ike aka anyị ma na onye ọma na-ege ntị ka anyị gbalịa ghara ịkpọ ịbụ amụma nke Chineke ihe efu ka anyị gee ntị tọọ ntị anyị n'ala wee n'okwu nke Chineke wee nwee nchegharị ma chigharịa n'ụzọ ọjọọ nke anyị na-aga Chineke ga-agba anyị ume ọ ga-enyere anyị aka amen imela onye mgbasa ozi Chukwu na-enye arụkwe nwa Chineke tere mmanụ onye wetara anyị ozi ọma nke pụrụ iche anyị na-arịọ ka chineke nye gị ịhụnanya nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị dị tara n'akwụkwọ. email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com nwa chineke ọma na-ege ntị anyị ekelela onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-ekele ndị Zion Herald ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka o meghere gị ụzọ ka ihe rịba ama mee n'ime ndụ gị imeela nọnyere anyị n'ụbọchị taa amor, cabo imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo